fesbuk ma ị na-ege ya ozugbo anyị na-ekwu okwu ma ị na-ege ya na emesịa ihe ikoro na-akụrụ bụ ka Igbo gbazue ọ na-awa arọ aka ahụ eri udere atọtuo ngịga onye bụ okwu ka anyị bịara n'ụbọchị tata ihe anyị ga-akpa bụ ihe na-eme n'ụwa niile ọ bụrụ na ị na-ege ntị ọ bụkwa na ị nọrọ n'okpuru okwute ị ga-anụ na mkpatụ na ụda dị iche iche na-emetụta nkata a na-akpa maka mmegbu na ife adịrọ mma a na-eme ndị ụtọ ụfọdụ na nke kasị nke n'ala USA ebe ihe mere ọfụ ebe nwa amadi a na-akpọ echefukwa ahụ ya George Floyd na ndị uwe ojii nwere mmetụta o wee bụrụ na ka ya bụ ife mere na-emechara ya bụ nwoke ya bụ nwa amadi bụrụ onye nwụrụ anwụ ụzọ o sikwa anụnwụ bụrụ na mmadụ ibe ya bụ onye uwe ojii gburu ka ọra dakwasị ya n'onu ọbụna dịka nwa ya bụ nwoke na-agba ntikiri ọnwụ na onye na-eme ya ọ kụghị ya n'obi o megharịkwana arụ iji wee rapụ nwa amadi ya wee bụrụ ife ọjọọ na ife mmerụ alụ nye ya nwoke abụrụzie ozu nya gosiri otu ụzọ esi emegbu ndị isi ojii maka na anyị amalụgo ndị bi ụzọ ebe a anyị afụgo oge ụfọdụ etu esi eme ndị ọzọ a na-asịkwa nna eme nwata ka emere ibia obi adị ya mma mana nke ka nke bụ na ka ndị mmadụ na-agagharị nga iwe igosi ka o si metụ ha n'obi ka ya bụ ife ọjọọ si wee wụrụ nnukwu ọdachi na ka o si kwesị ịga n'iru ma ọ bụrụ naanị n'obodo USA ka a na-eme ya bụ ngagharị ngagharị iwe ahụ ruru mba niile ọnụ anyị fụrụ ndị mere na Abuja na US Embassy anyị fụrụ ndị gagharị na France na Paris fụ ndị gagharị na mba ọzọ ndị ọzọ dị iche iche adịrọ na USA ma ndị adịrọ na afrịka. ya bụ ife gosiri na na ife ọjọọ bụ ife ọjọọ na mba ọbụla anyị chọrọ itinye ya bụ ife ọnụ ụkọchukwu o nwere ihe nwere ike ikwu maka ya bụ ọdachi na ngagharị iwe so ya e, ịkpọtụla ya aha n'ihe anyị iji maka ya ekwu okwu taa e, otu ihe a na-egosi m mụ onwe m ka ihe a na-eme o teela ihe a na-eme na-ekwu okwu ya afọ ole ma ole gara aga o mere na Ferguson ụwa niile a nọrọ na-ele anya na ajụsi ihe ọgịnị otu ihe dị iche na njegharị iwe e mere na Ferguson na njegharị iwe nke a na-eme ugbu a bụ na ọ bụrụ naanị ndị ojii na-eme njegharị iwe ma ndị ọcha ma ndị ojii ma ndị uh, uh, ndị mba dị iche iche abịakwa ịbịakwanazi na mba ndị ọzọ ma na UK uh, Europe France Germany abịakwa na maọbụla dị na Naijiria anyị na Abuja ka m na-ahụ ndị mmadụ na-eche njegharị iwe ya ihe na-egosi mba Amerịka ọkacha onye isi obodo a na ihe ọbụla Amerịka na-eme ọ na-emetụta ndị ọzọ otu ihe ihe a kwesịrị ichetara anyị bụ na ụwa anyị nọ n'ime ya taa jikọrọ ọnụ ejikọrọ anyị n'ukwu jikọ anyị n'aka anyị ihe niile ejikọla ọnụ n'ụzọ ọ siziri ike mmadụ esi na ị chọrọ ịnọrọ onwe gị ma obodo ọbụla esi anyị chọrọ ịnọrọ onwe anyị anyị achọghị inwe mmekọ anyị na ndị ọzọ maka ihe na-eme ma ọbụla dị obodo ka epekarịsịrị e mpe n'etiti ndị ọzọ ọ bụrụ na ha mee ihe mejọọ ya ọ ghaghị imetụta ndị ọzọ ya ihe na-eme na Amerịka na-emetụta obodo ndị ọzọ ọnwụ na ngwọta ndị nọ na mba ndị ọzọ nwere na ihe na-eme n'obodo a na-emetụta mere ndị mmadụ ji sonye na-eme njegharị iwe ya wụ iji gosi anyị ma onye isi obodo ma ndị na-eme iwu ma ndị ọkaiwu ma ndị ọkpa iwu ka ha buru n'uche na a ga-agbarịrị mbọ leba okwu anya n'ihi na a sị emenyere nwa ogwugwu menyere nwa nọsi ike menyerekwara nwanne di ya nọ n'ụlọ Salu, maazị Obasi o nwere ihe nwere ike ịtụnye na nke a ọ pụtara na ọ bụ naanị na USA na mba Amerịka ka ya bụ ụdị ihe ọjọọ na-eme mbanụ mbanụ mbanụ mbanụ mbanụ ịma na ile anya hapụchakwa ọnụ a na-akọ enweghị mpaghara ọbụla n'ụwa mmegbu mpaghara eh, ọbụla nọ n'ụwa mmegbu na-adịghị Ị gafee n'ala ndị ọcha bụ Yuropu n'onwe mmegbu une eh? ha ga-ahụ ihe otu ndị ga-eji na-eletu na-elegha ndị ọzọ anya na-emegbu ka ọzinụ na Asia ka ọ na Middle East ka ọzinụ na Afrịka anyị nke kacha nke na Naijiria ibi na eh? ledala otu Naijiria dị taa ị ga-asị na mmadụ niile bi Naijiria ha otu ee eh, a sị oke soro ngwere maa mmiri ọ nke nwa amazi ma iwu oke ka iwu ngwere mm-hmm. maka na enweghị ebe mmegbu na-adịghị otu ihe m chọrọ ka ya tụlee eburula Amerịka n'isi ụwa niile agbazuole a na-eti a na-ebe ọ eziokwu na obodo a nwere nsogbu mmegbu katụma mmegbu ena na-emegbu ndị ojii o shiri ihe na Amerịka kama ile eh, bido mgbe obodo eh, Amerịka si bido wee ruo taa gị hụ na ntakịrị ntakịrị ntakịrị ntakịrị ha na-agbalị ka emejie ya ka ọ obodo ga-aba mmadụ niile ọbụnagodu ngagharị iwe a na-agagharị ugbu a o teela egbuwere ndị ojii eziokwu o ndị ojii bewere akwa enweghị na-anụ akwa ha eziokwu ma ile anya ndị na-aga ngagharị iwe ugbu a echere m ndị na-awụghị ndị ojii ka ndị wu ndị ojii pụtaranụ na-agagharị ngagharị iwe wụ na ịrụta ha aka n'obi mmụọ ha na-echegharị ajụjụ m ga-ajụ anyị nwawu maka e, ekwuchakwa ihe ahụ ikoro ikorowu maka ndị Igbo anyị enwere obi nchegharị gawa ihu mmegbu ga-esi mba ihe arụghị mma ọ ụmụnne m ọ ndị mụ na ha bi ọ agbata obi m ka m chegharịa ọ ka m pụta ka a mara ihe a ga-eme ya ọ ajụjụ m ga-ajụ maazị odelụga ị ga-ewepụ ị ga-ewepụ ife eji ekwu okwu ka e wee n'ọnụ gị o nwere ihe eh, nke gawa n'iru yes daalụnụ igbo na-ege ntị o nwere ife sọla anyị ụsọdụ anyị nwe ịra n'ọrụ na mpaghara nke mba Amerịka ịfụ ka ndị mba ndị ọzọ si wee gbanyela anyị ukwu na ọgụ a na-anụ mana ofu ife nchọ ịgwa ndị Igbo bụ na ọ bụ ofe maọbụ ofe afụ nnukwu nna nna anyị fatelu enwejilakwụcha eze maka na ife dị iche na ife gbasara ndị isi ojii na ndị ọbụla ndị bịara Amerịka bụ nọọsọ ndị be anyị bịara obodo a ndị Igbo ndị Afrịka bịalụ mba Amerịka bụ sọ ndị akụ ịga n'aka wee bịa o wee bụrụ ma ya bụ ewee jidefe na anụ na-emegbu maka oge ụfọdụ ọ ife na-eweta ife ọ na-adị mma si sikwue ọwa alụ nna nna anyị famelụ n'ile mmadụ ọnya ka anyị na-afụfu ụfurie na Amerịka maka oge ụfọdụ ọtụtụ e, ife ndị mmadụ gị na-eme a na-asị na ndị a mee emeela onwe fa lie ulu dị ya pụọ mana mkpọpụtazie n'ezi ọgbado maka na ya bụ ije nnukwu nna nna anyị zipụrụ ndị mmadụ ka eji na abịazila amerika ndị ojii wee nọ na mkpagbu n'amaghị na ndị ojii bụ ndị so wee hazi wee kpokọba obodo amerika na-emekwanụ ka Amerịka a na-anụ afọ Amerịka ka Amerịka na-aga n'iru mana eh, ofu ife dị iche bụ na ndị polisi ndị uwe ojii anyị ekwughi na ọtụtụ mgbe unu anụ olu anyị na polisi bụ ife ndị ọcha ji wee e, welu ife mkpagbu nọ ife mkpagbu ebe ọbụla eme polisi ọka e megide onwere ndị anyị wepụta a ga-emegide ọtụtụ mgbe ọ bụrụ ndị nwe mmegbu polisi dịkwa n'ala Igbo ma ọ bụrụ sọ polisi n'ọma ndị amị mana ife dị iche na Igbo na Amerịka bụ na ndị mmadụ nwee ike ịpụta bekue ndị na-achịfa na-asịfa na ọkarịa sisepụ aka enwe na ofe na ọ dị ka aka mmadụ ndị polisi emegharịa na ọtụtụ mba ụfọdụ na obodo ụfọdụ na Amerịka ndị polisi agbagharịbago mana ụdị ya lụa na-emekwube anyị mana ndị be anyị nwere ike ime ụdị ngagharị iwe unufụfụ anyị na-eme ọ ka ọ n'ọnụ daalụ maazị odeluga o nwere ife o nwere ife na obi m na-ajụ ajụjụ nya ọ bụrụ na ife ọwụ ife si mgbe ochie nya nọ alụ alụrụ ahụrụ ọkụkọ nyụrụ na chi ọsọ na nkụ arụrụ mmadụ kpatara ka ngwere ji bịarịa ọrụ ọ na bụ gịnị meziri n'olu na narị arọ anọ ya bụ ife na-ebe na-ebelisi o nwere mgbe a kọrọ akụkọ etu esi wee kwụsị kwụsị ịgba oru kwụsị inwe mmadụ iji mmadụ dịka oru ekwucha nke ahụ lukwa na oge adịghị anya na 40s and 50s and 60s eme nke a na-akpọ civil rights echekwa na ya bụ ife ebie mana inekwa anya onye chịrị tupu onye na-achị obodo kịta Donald Trump na ya onye isi ojii Barack Obama ya onye si n'ilo e n'anya gasị aa ah, ah, na-echekwa na ya egbuo na nyanwụ mkpa na nyanwụ mmiri na-akwọpụ na nyanwụ ide o kwesịghịzi ili mmadụ ọ na gịnị melụ na ife na mkpọba na-ekpe ka mkpa ha ka na-akpa ya na ọsọ na ndị polisi ka ife ọgwụ fọzi na-ebie nke ndị polisi ife ji agwụ ka o nwere ife ọzọ anyị etibe aka ụkọchukwu oke ka m tụnye ọnụ na ha maka ụkọchukwu ọ na-etinye ọnụ gị wee wepụzie mute ile anya ile anya a na-asị ma enwere ihe ọzọ ledala anya ndị ojii dị n'ala dịka maazị odeluga kwuru ha bịa ha n'ike aka ha akpụra ha akpụtara ha ka oru gbaa ha oru n'ala a gbujie ngalaba ebe ha si maka na mba niile ndị ọzọ bi na Amerịka nke ịhụrụ aka n'ọnụ ya ejighị ngochi bịa hmm? ọ bụla ndị ojii obodo a bụ ndị na-enweghị be gị lekwe n'anya enwe ihe ọzọ m chọrọ ịtụle maka ndị mba ọzọ niile mba niile nọ n'ụwa na amerịka anyị nọ na enweela mgbe elelere ha afta eh, mgbe ndị briten ọha bụ ụzọ bịa kechiri obodo ndị ọzọ niile na-abịa ma ndị german ma ndị polish ma ndị irish ha na ndị britain gbara mgbe ha na ndị england gbara agbata obi ha niile gbara oru n'obodo a bịa nwere onwe ha hmm? bifo eh, tupu abịazie kpọtawa ma ndị eh, asia ndị Hispanic kama ihe dị iche n'ihe a niile ewuna onye nọ nọ nọ nọ ha enwe ike chịkwaa onwe ha obodo ha si bịa gawa n'ihu nsọpụrụ esoro ya enwere mgbe na e, e, obodo Amerịka ndị e, China anaghị abata ebe ndị ọcha na-eri nri ha na ndị ọcha anaghị asaka ahụ ha na ndị ọcha anaghị emekọ mmekọ ọbụla kama ugbu a ile ha anya gị kwanyere ha ugwu maka gịnị maka obodo ha si na ebịa agawala n'ihu otu a ka ọ dị obodo niile hapụzie ndị ojii so mgbe anyị nọ ebe a na-ele ihe na-eme ụmụnne anyị maka a na-akpọ ha ndị ojii di mere ihe awa ụmụnne anyị ee agbawa asị emewe DNA ị ga-ahụ na e, enwekweghị ama ala Igbo na-enweghị mmadụ ebe a so ihe awa ụmụnne anyị ndị ọzọ ebe ha si bịa ebuliela obodo wee bute ihe na-akwanyere ndị nke ha ugwu na Amerịka nsọpụrụ abịa dị jidela m otu obodo n'Afrịka ị ga-ele anya sị ha e, e, ledalanụ ka m hapụgodu ya maka enwere ihe ọzọ a ga-ekwu banyere okwu a but ka m kwụsịgodo ebe a ugbu a um, maazị Ụkọchukwu isi tinye ọnụ n'okwu a gịnị mere ọ bụrụ na m chetara ajụjụ ịjụrụ jụrụ gịnị mere na a sị na nwa afọ nwa amaala barak Obama bịara bụrụ onye isi obodo a dị ka a gasị na ihe niile adịla mma ee ọ bụ ihe o yiri mgbe ọ bịara bụrụ onye isi obodo mana chetekwa na ụbọchị a na-adụ ya isi dịka onye ga-abụ onye isi obodo a ka ụfọdụ ndị mmadụ ịnọ na ọgbara ndị ochie eme iwu ndị ka a na-akpọ GOP maọbụ Republicans jere nwa ọgbakọ nzuzo nwa kpebie na onwe ihe ga-emekọta ka ha na arụ ọrụ rụkọta ọrụ anyị chetakwa na ọwụ ndị ahụ jere ndị jere gbaa izu ahụ bụ ndị ahụ siri na pati ndị demokrat gbafuchie gbabajuo republican oge emere civil rights na ihe nọ n'ime ya bụ na otu ihe a ga-esi a ga-asị ele ya anya ọwụ mkpebi ha mere n'obi ha kemgbe civil rights ga-abụ na ọ bụrụ ghara na ọ bụ onye ọcha na-achị obodo nsogbu adịghị si ndị ojii ọkwụnụ chọrọ ịkpụ vootu si votu vootu n'agbanyeghịkwa na ka ụbọchị na na-aga a na-achọkwa ụzọ a ga-esi mee gbochie ịtụ ịbanye ịbanye aka ntụliaka ọchịchị mana mgbe otu nwa afọ onye ojii zelitere isi ọtụtụ ndị mmadụ etete n'ụra ha si ewe ihe nwanyị iche na anyị ahachiela ya kee ka ihe ha si mee ọ bụrụ na ile anya kemgbe barak Obama bara seneti wụrụ senetọ kemgbe ahụ enweela ndị ojii ole nọ na senet ha zuru mmadụ ise ugbu a mana tupu ya abụọ senetọ enweghị otu onye ojii nọ na senet o teelarị mgbe e nwere onye ojii mpeazụ nọ na senet echetara m n'oge m nọ na Indiana akagbụ m nwa akwụkwọ na mahadum Indiana nọ na Bloomington mgbe maazị Obama bụrụ onye isi ala ndị ka na-akpọ ndị milisia eyiri efe ndị agha na-eme njike akpa njike ọgụ ya bụ na ihe nhọpụta ahọpụtara ya ka ọ bụrụ onye isi obodo bịara kpatee ụfọdụ ndị mmadụ n'ụra ha etete n'ụra bidozie si mba na ihe na ha enwe ike nabata ya bido tea party bido ihe niile gịrịgịrịgịrịgịrị ọ ya bụ na anyị nwetara onye isi ala anyị nwere taa ụfọdụ echetara m otu n'ime ndị mmadụ ndị na ndị na-ewepụta na-eme okwu na ụka na na redio na telivishọn na-akpọku ụmụ ndị isi ọcha chi ha ji ịbanye n'amị banye n'amị banye n'ọrụ polisi na ọ otu a ka ha ga-esi nwee ike jide ihe a n'aka lee anya ọtụtụ ndị na-eme ihe ụfọdụ n'ime ha ndị banyere n'ọrụ ndị uwe ojii banye n'ọrụ ndị ụsụ ndị agha ka ha ji nweta ọzụzụ ka ha ji nweta ike ka ha ji nweta ọnọdụ ha nwere ike iji na-eme ihe ha ga-eme ma werezie ọnọdụ ahụ ka iwu obodo ji kpuchie ha mgbe nwoke a mere ihe o mere George Floyd mere ya ile ya anya ọ manyere aka n'akpa were ikpere ya gbado nwa amaala anyị afọ n'olu e, e, kedu n'omenala omenala anyị olee ihe ọ pụtara mmadụ gị na-agwa mmadụ okwu ya manye aka n'akpa nkarị na ọ akarịrị m gị nke ọzọ wụrụ na nweghị ihe ga-eme m oh, o meghị mgbe ọ gbatụrụ ya n'uche n'ihi na ele ya anya nke Ferguson emeela onye uwe ojii mere ihe ahụ onwe ihe mere ya nke Baltimore emeela onye uwe ojii mere ya onwe ihe mere ya nke onye nke ọzọ nọ na Minnesota nke enyi ya nwaanyị nwunye ya na ya nọ na moto usoro ya nke ahụ emeela onwe ihe mere ya lee ihe niile a nwee ole ka ejidere kpụọ ya mkpọrọ iji kwagwa gị eziokwu na ọtụtụ ndị mmadụ pụtara n'igwe ma ndị ọcha soro na njegharị iwe ewu na nke a nke a dịziri onwezi ihe a maara gị a ga-ekpete na ya n'ihi na ndị niile sere onyonyo a ọwa otu onye sere ya mmadụ abụọ na atọ na anọ si akụkụ dị iche iche see ya ọ ya wụ ihe ihe a ji pụta ya wụ ihe m na-ekwu okwu ya wụ na ihe mere ihe a ji eme na ebumnuche ahụ ihe ahụ kpatịrị ndị mmadụ ha jiri banye n'ụgbọ mmiri bịawa afrịka hụte ndị ha ga-akpọrọ bịa gbaa ha ohu nọrọ n'elu ya tinye iwu ndị dị iche iche wepụta echiche dị iche iche na ndị awụghụ ndị ezughị oke na mmadụ chetakwa na ha gwara na ndị ojii wụ one fifth of humans abịa mee exhibition emere na Chicago afọ ole kemgbe emechara mkpọghasa ihe gbasara ọgbụgbọrọ ohu 1891 exhibition ọwụ ọcha ihe ndị ahụ ndị soro dubata anyị na Jim Crow dubata anyị na civil rights movement kawo ihe anyị nọ na n'elu ya na ka anyị nọgbu ugbu a ya ijikwaji ikpụnyekwa ọnụ n'ihe ọzọ maazị e, otu ọzọ maazị ejikọbasi e, iji aza gị na ee ọwụ naanị na Amerịka ọ na-eme na London ọ na-eme na France unu chetara oge Margaret Thatcher ọtụtụ ụmụ ojii ndị britan ka ndị uwe ojii na-agbagbusi mhm. ebe Margaret Thatcher sị na ọ na-eme law and order mm. maazị odeluga ebe ọ bụ na ihe abụghị naanị na mba Amerịka ma ọ bụ na hmm. mba isi ọcha maka ọ bụ na anyị na-anya ụfọdụ nwere ike na-asị n'ihe anyị na-aba hew na ndị isi ọcha ajọwuola onwe ha mana ọ bụkwa na anyị gaa na akwụkwọ histri ma gụkwa nke ede na akwụkwọ nsọ baịbụl anyị ga-afụkwa na onwere nwere mgbe agbalụ ịnya edela ife gbasatara igbu oru na mba afrịka ndị abụghị ndị hmm. afrịka ọ bụ na anyị na akụkọ josef na ụmụnne ya hmm. ọ pụtara na mmadụ dị njọ mana kedụzi ihe kpatalụ nọ ndị ọcha ka ọ dị ka ọha nwa na-emezi ihe a ka ọ bụrụ omenala ọzọ bụrụ ọ bụrụ na ọ bụghị naanị na mba Amerịka kedu ka esi nwee ike ịfụ ụdị mmegbu na mmejọ a na mba Afrịka ọ kachasị ime obodo anyị bụ Naịjirịa ịmara dịka ajụjụ ijubulu mbụ ị na-asị na enwere iwu obodo nwachiri na mmadụ ama mmegide ibie n'ụdị eh, na oke na nyanwụ na onwe na ọ sọrọ ya n'ụdị ọnọdụ eh, etu Chineke si wee ka onye afọ ịma na agwọsị ala Igbo si na agwọsị ala na ịkawanye gbam so ọ ife dị ndị mmadụ n'obi mana ị na-anya na ndị si mba erope o nwere etu ọzọ fasi wee na-aga n'iru na-abụrụ ikeketa olie unu amazi unu amalụ na mgbe fabian bai na-etu akwa kavachi wee were mkpagbu na ichi ọnụ naanị wee soro nna nna anyị wee were anụ Igbo mesịa wee si anyị na anya ma nchizi onwe anyị were ndị nwara nchi binye and mgbe ọbụla fa na-abịa fa na-ebu ngwa agha and ofu ife fa ga-eji bịa abụrụ abịa ịchọ ndị agha ga-enye ya bụ ngwa agha fa ndị nke fa ya bụ ọya bụ ife dị fa n'ọbara na ebe ọbụla fa gara nje ọ jụrụ ifefa na um, ụdị mmụọ ha na-eti mana ajụjụ ị na-ajụ na-asị ee eh, kedu ka ya bụ ife si eme na be anyị ee ọ ifefa fil ọ um, ifefa fil ka a na-eme na be anyị maka na ị na-anya ndị uwe ojii be anyị efe eh, anọrọ n'ọnọdụ nke inyere onye ọbụla aka n'ofe ofu ife afụ ee eh, fafụlụ onwefa dịka ndị eh, aga na eze bụrụ ndị eze onye agwara m unu afụgo ka esi agbafa mgbe ebe a mgbe afụ abụrụ mgbe agha abụọ agba afọ akwụsị na ife menụ bụ na ọ <laughs> na-abụ onye ndị merụmerụmerụ ezuo ike mana ọ nnukwu mgba ka anọ na ya na mba Amerịka ọdụrọ ka Oghebi so n'isi nso a kama na ife mmụrụ akụ ka ọ bụ maka na ọ bụ na ndị achị achị na Igbo si na ọ bụ na okotie mere ife ji bụrụ okotie ekporie ụmụaka ekporie n'ọkọchị kporie n'udu mmiri maka na ọ bụ na ndị a na-achị achị ma ọ bụ ndị nwe obodo ọ bụ na fa pụtara ikwu etu fa chọọ ka a hazie obodo ha ma ndị na ndị fatie n'isi ịnekọta obodo anya na-eme ka o si sọfa e na-eme etu o si gụfa e, mana ife na-asọ ọtụtụ n'ime anyị ụsọ bụ na Amerịka na fa agbanwe e, ụmụaka ndị amụ ọfụ ụmụ ikolobịa na ụmụ agbọghọ aghọtabago na ọkwụkwọ na-egbe belu ugobelu ka a nọ na ya na ọ bụrụzi ịnọ na-asị e, tọm bụ eze e, onye kwụrụ ọtọ ka m kwatue n'ọsọ mbụ eze fawanọzi e, na-egbebela ugobelu wee na-achọ ọganiru na ọdịmma onye ọbụla bụ bi na mba Amerịka ọgwụ kọrọ n'ọnụ mana ọ dị m obodo ngana ụtọ ka na ndụ anyị ebula egwu na ụtọ ka na ndụ ụtọ ka na ndụ na ndụ ụtọ ka na ndụ ụtọ ka na ndụ na ndụ ụtọ ka na ndụ ụtọ ka na ndụ na ndụ ụtọ ka na ndụ ụtọ ka na ndụ na ndụ ụtọ ka na ndụ Maazị Obasi n'ịchọ ọdịmma ahụ ee ọ bụrụ na mmadụ niile na-alụkọsị ọrụ ọnụ na mba Amerịka ịchọ ọdịmma hmm. kedu ihe bụ na n'Afrịka maka ka isi kwu ọka anyị si kwuo anyị na-ekwu na ọ maka na ndị bịara abịa ndị isi ojii bịara abịa ma enweghị etu esi wee nwee ike isi nekwa ebe ha si na mba Afrịka mana ị nekwazi anya si oke na ịma na ha si mba Afrịka nekwazi anya n'Afrịka ọwụ ị na-anya fụ na o nwere ife kwụ ya na onwere ife ọ dịka e, onye kpọrọ ọbịa mkpọkọrọ ejinia na-ekpo afịfịa maka onwere ife a ga-asị na ife eji wee mara ha mana ịbịazie n'ime afrịka ahụ kwa ndị na-achị ha wụrụ ndị be ha wụrụ ndị isi ojii ọ naanị na ndị polisi ka a na-afụ ụdị mmegbu ahụ n'afrịka ma ọ bụ na naijiria maka ọ dịka ka maazị odelgani kwuo na-alụtụ aka ife gbasatara ndị ọchịchị ọ pụtara na ndị na-achị achị bụkwa ụmụnne ha dịkwa ka ha nwere ụdị anụ arụ na ụdị ọcha na oji ha na-emegbukwazi ndị ha na ha wee otu kedu ife dị iche n'ife a na-eme n'Afrịka na ife a na-eme na Amerịka ka ha nje ọgba otu ife <laughs> ka m bidogodu ịma ọ na-adị mma anọkọta atụọ mgbaka ka ụmụazị na-amụta e nwere akwụkwọ enyi m nwoke dere onye ọcha onye ọcha obodo a ọha wu ndị kụziri nkụzi na Naịjirịa n'ala Igbo tupu alụ agha Biafra ka a na-alụ agha Biafra ha agbalịa ike ha ka a zọọ Igbo ndụ mechaa eh, ihe niile ọ hụrụ na ihe niile ọ ghọtara mere Igbo gbawa ya obi ya ede akwụkwọ eh, Far Away in the Sky aha David Corren Far Away in the Sky by David Corren ihe m ji arụtụ ya aka awụ na ihe awụhụ onye Igbo nke o ji awụ onye ojii nke o ji awụ onye Naijiria ọ nwatakịrị chi eh, Amerịka bịa ịkụzi nkụzi n'ala Igbo eh, n'ụmụahịa tupu agha esu n'akwụkwọ ahụ o dere ọ na-akọwa mgbe emaya ọkpara latara enwere ihe e na-eme n'ụmụnna ya lata akpọọ ya azụ onye nkụzi ya bịa soro ụmụnna agbakọ ya si ile anya ịmaha onye nwe onye n'ihi na emaya ọkpara nwere ike iwu primia Eastern Nigeria ọlata. na-eji nne ọya na ụmụnne ya nọ ọkwa ala ihe m ji bido ebe a bụ na enwere ka Igbo si ebibu enwere ka Igbo si emebu ihe ndị ọcha abata ghọta na ihe awụ omenala ndị Igbo ọ ga-ebu aka ma hapụ ya n'ihi na amamihe nọ n'ala Igbo shiri ihe n'igbunye itisacha ihe niile mgbe a bịara were warrant chief tinye ọtụtụ oge ndị a ga-eme waran chief awụrụ efulefu enye ha ike ha ebido megbuwe ndị nga ha achọ kotuma nye ha e, e, e, ebido customary court ọya na n'ihe niile emebichiwala ihe m ji chọọ ibido ebe a wee wegolite n'ajụjụ ị jụrụ wụ na ile anya taa ihe na-eso egbu afrịka wụ na amamihe anọzihụ n'ọchịchị amamihe alaala n'ọchịchị ledala ikoro bụ maka ndị Igbo a ndị Igbo ledalanụ ndị ewepụtara si na ha na-achị ụnụ n'ala Igbo ọjị ụzọ kalụ agaala nga nọchaa nga onye ọbụla mana ọjị ụzọ kalụ uwe onye ochi ọ gaala nga pụta e, senetọ niile nọ na agala ikele e, nna ịgbalị ala Abia steeti ele ka imi na anya dị ya enyi m awụ erochas e, Okorocha tụtụrụ Imo laa n'iyi echi mbụ ka m hụrụ ya ka o meghere ọnụ na-atatọgharị ọnụ maka e, e, e, corruption chielezielu a na-akụrụ ya aka ọ ya wụ na anyị ewepụla aka n'ihe mere anyị ka anyị wụrụ mmadụ ugbu a anyị awụ ha anụ anyị awụ ha azụ na-efegharịzi ihe ọbụla e butere elee otu ị ga-esi dị otu wụrụ mmadụ maazị ọkaigbo ndị Igbo ọtụtụ mgbe mgbe niile na-ekwu maka mmegbu a na-emegbu ndị Igbo na Naijiria. dịka anyị si kwu maka mmegbu a na-emegbu ndị ojii na Amerịka na ọ na o nwere ihe ị ga-ene anya sị na ife ọma dịịrị ha na mba Afrịka ebe ha si maọbụ ife nnọchianya a ga-eji maatụ nekwa ụdị mmadụ ha bụ ọ na mmegbu a na-emegbu ndị Igbo na Naijiria, ọ pụtara na ndị Igbo enweghịzi ife a ga-asị nekwa ụdị mmadụ ha bụ nekwa ụdị ndị ha bụ lekwa ife a ga-eji tụ maatụ si n'ụdị ihe ndị a na-eme a ga-eji kwanyere ha ugwu hmm. nke ahụ wụrụ ezigbo ajụjụ mana o nwere ihe ikwuru mba mbọ si onye kpụọ onwe ya mkpọkọrọ ewere ya kpofu ahịhịa ihe anyị kwuru ihe gbasara mmegbu na na ihe gbasara ịgba ohu nke hiwere isi na na ụfọdụ abụrụ ndị mmadụ nọkọtara bịa nwee nghọta na ọnọdụ nke ha ka nke ndị ọzọ mma na ọgụgụ isi ha zuru oke kara nke ndị ọzọ na akpụkpọ ahụ ha dị mkpa ma mma kara nke ndị ọzọ ya ihe ndị oyibo na-eji akpọ superiority complex kwụ ihe kpatara ejiri nwee ịgba ohu n'iji zaa gị o nwere tupu m abịa zachaa ajụjụ na-aza m ugbu a o nwere ihe m chọrọ ịrụtụkwu aka ya wụ ihe ajụjụ jụrụ maazị odeluga esi ọ naanị ndị ọcha gbara ohu ee na ihe gbasara akụkọ mba ụwa kemgbe ekere ụwa ịgba ohu wụ ihe nọji anọ ndị ụmụ Izrel gbara ohu n'ala Ijipt mana burukwa n'uche na Ijipt ejeghụ n'ala fenicia ma ọwụ Palestine jee kpọrọ ndị Izrel ka ha bịa ụmụ Izrel ka ha bịa gbara ha ohu ụmụ Izrel bịara ala Ijipt ịchọ ihe ha ga-eri nọkwa birizie ebiri ndị Rom gbara ohu ndị Grik gbara ohu ma ọ bụla dị na omenala anyị ndị Igbo anyị na-enwe ọnya iji nwee mkpụrụ okwu a na-akpọ ohu mana marakwa na ihe anyị na-akpọ ohu dị iche na ihe ndị ọcha na-akpọ slave n'ihi na ndị ọcha nwere mkpụrụ okwu abụọ anyị ji akọwa ohu na e, e, anyị ji akpọ anyị na-asị na ya na ya na ohu otu ihe ha nwere savant nwee ohu ohu ndị Igbo na-agba ohu ihe ya na ya yiriwo ihe ndị bekee na-akpọ servant anyị enweghị slave anyị enweghị nke yiri slave servant ohu ndị Igbo na ọ ọbata ihe nna ya ukwu riri iwu ihe oriri ọkawo mmadụ ọwụrọ mmadụ ọkawo mmadụ ọ nọgide ebe ahụ o ruo mgbe o jiri nwere onwe ya ọchọ ịla ya ala ọ chọkwana ịnọ enye ya ala ya ebiri lụọrọ ya nwaanyị obido bido nọsịrị slave ụdị ka ahụ eh, eh, ọ dị iche n'ihe ile anya n'akụkọ ihe gbasara ọgbara ohu n'akụkọ ụwa ọ bụla naanị nke ndị eh, ndị Europe gbara kacha otu ha si gbaa ya na obodo Amerịka wee be ejiri mmegbu lee ndị mmadụ si na ha nwụzi mmadụ na ha ezughụzi oke na mmadụ maka na ọbụla dị ohu ndị rome gbara mechara ndị ohu bịara karịa ndị dị ala ruo mgbe ha bidoro chọwa na a ga-ebido megharị iwu ka ha nwee ike ka ọnụ ha nwee ike na-eru n'okwu ọ ya bụ mgbe the Roman Senate jiri bịa wepụta ihe a na-akpọ the People's House ọwụ ọwụ ụlọ omume iwu abụọ ahụ Senate na the People's House wụ ihe kpatara maka na Rome colonized Britain ọ hụ ebe ahụ ka Britain siri nweta House of Lords na House of Commons ọ ya ebe ahụ ka ndị Amerịka si nweta Senate House of Representatives. House of Representatives. mana ọ naanị mgbe a bịara na Amerịka ka ndị ọcha vụrụ fụrụ ntutu isi ha kpaa na onweghị onye ọzọ ga-enwe ike isonye ọnụ ha iru n'okwu ma ọ bụ mewe onye ọcha kemgbe ọ bụ ị ga-abụrịrị ha na-eji WASP White Anglo-Saxon Protestant Protestant a na-aga n'ihe niile ahụ so ị na-ajụ ajụjụ ahụ si olee ihe dị iche e, e nwere ihe dị iche mana ka m na-lọghachite n'ihe gbasara ndị Igbo n'ọnọdụ ndị Igbo echiche ndị mmadụ na anyị karịrị ụnụ ụnụ ezughị oke na mmadụ bụkwa ụdị echiche na-akwado ihe na-eme na Naịjirịa taa ọtụtụ oge kemgbe anọ na-ekwu okwu ihe na-eme na Naịjirịa ndị mmadụ aghọtaghị ya ọwụ ugbu a onye ọbụla etetala n'ụra ma ndị Igbo ma ndị FTV ma ndị Gwari ma ndị ma ndị nupe eh, onye ọbụla etetela n'ụra bịa hụ na ma ndị awụsa na onwe ha bịa hụ na o oh, n'ihi awụhụ dị ndị igbo n'ihi na ndị fulani ishiri na futajelon so na abụrụ ndị a na-eji akpọ the the afro-asiatic ha hụrụ onwe ha dịka abụrụ pụrụ iche ha nwere ụmụnne na sudan ọ ya bụ bụkwa ọchịchị nchigbu na mmegbu nọ na Sudan mere ndị South Sudan ji zọwa ka ha nwere onwe ha ha nwere ụmụnne na ihe a na-eji akpọ uh, the the um, Sahel Africa ya ihe dịka Algeria hapụchakwa ndị nke Arab ha nwere ụmụnne na Ethiopia ọ bụrụ na ị chetara esemokwu a nọ na-enwe na Ethiopia ọtụtụ oge ya mm-hmm. o nwere ndị ka nwere n'isi ha ndị ọzọ ha na ha bi n'obodo ezughị oke na mmadụ ọ bụrụ dị na anyị karịrị ụlọ kọwa na unu ezughị oke na mmadụ ma mmadụ ụlọ katarasị gị na izughị oke na mmadụ onye ahụ a ga-enwe mmasị mmekọrịta gị na ya agaghị abụ e, e, e, ka a ga-asị nye gị mdara ada nwa nkịta na nwa nkịta m dara gị ga adara m ọ ga-achọ ka ọ bụrụ ya ka ọ bụrụ gị ga na-adara ya n'ihi na izughị oke na mmadụ izughị oke gị na ya itu n'oche kpaa nkata izughị oke gị na ya iju ịmanye aka n'otu n'otu ite oke mhm. ya bụ na a na-emegbu ndị Igbo n'eziokwu eziokwu mana o doo naanị anya ugbu ọ bụghị naanị sọ ndị Igbo ka a na-emegbu anyị ahụna ihe na-eme na Jos anyị ahụna ihe na-eme na Southern Kaduna anyị ahụna ihe mere ihe mere eh, Disemba 2017 eh, otu esiri lee ihe karịrị mmadụ narị mmadụ abụọ ndị gwarị gbagbuo lie ha na mass rukwuo echi bụ onye kwuru okwu gbasara ya anyị ahụ na ihe a na-eme ndị TV na Benue steeti anyị ahụ na ha na-eme ha na Kogi steeti ya na ọ naanị so ndị Igbo kama na ihe mere bụ na ndị Igbo agwụla ndị ọtụtụ oge kemgbe ihe niile a na-eme ọsọ ndị Igbo ka ọ nọ na-emetụta ma ndị ọzọ agbachiche nkịtị adịka ọ ga-asị na ọ ndị Igbo na nsogbu ha mana ugbu a o dowela onye ọbụla anya ihe kwere nghọta n'ihe niile a bụ na mana mba Amerịka mgbe a mere nke civil rights ma mgbe e mere nke abolition of slave trade ọ bụghị naanị ndị ojii bụ ndị kwuru okwu banyere ma ọ bụ ndị ga ngagharị iwe maọbụ ndị jere ihe gbasara ya kedụzi ihe kpatara na mba Afrịka ma ọ bụ ka ị kwuo ka o si dị na Naịjirịa na n'ime Naịjirịa na a na-emegbu ndị Gwari ndị Igbo agba nkịtị a na-egbegbu ndị Hausa ndị Yoruba agba nkịtị a na-egbegbu ndị Igbo onye ọbụla agba nkịtị ya bụ ihe abụrọ n'ihe ihe sọsọ ofu onye maọbụ ndị a na-emegbu ga-ekwu okwu ya ọ bụ na ibinye ọ bụ na onye tinyere aka ụbọchị a na-egbu onye ọzọ o rufuru ụbọchị eji a na-egbu ibe ma ọkwa ka ụbọchị nke ya ga-adị ọ ụbọchị mmadụ na-akwa mmadụ ka ọ na-akwa onwe ya ọ gịnị mm. kpata anyị emebeghị ka igosi ma ọ bụ ịgagharị ngagharị iwe na na-emegbu ndị bi anyị nso mm. ọmụwa ka ị na-ajụ onye ọbụla chọrọ itinye ọnụ enwezi ka m tụnye ọnụ ị ọkụkọ ọkụkọ ọhụrụ ebe a na-ayọ ọkwa ọ na-achị ya ọchị ya chetakwa na ọkwa nọ n'ime ọhịa ọwụ mgbe ọbụla ka a na-achọwa ihe a na-eri eri abanye n'ime ọhịa ahụ ọkwa mgbe a ihe a na-eri ma ahụ ya ọkwa otu ahụ esi ya ọkwa esi otu ahụ ya ọkụkọ ya na ọwụ ya ihe ahụ m ji na-arụtụ aka na kemgbe ọ nọ na-eme ndị Igbo ọ dịka ọ ndị Igbo na nsogbu ha ọwụ ndị Igbo na nsogbu ha ọ ndị jụọ ndị ụmụnne anyị ndị ịnọ na ọdịda anyanwụ ha sị gaa ndị Igbo ọmụ Igbo na andem trọbụl ajụọ ndị ka ọzọ nọ n'ugwu na nyamiri wahala ugbu a ọ gbasala onye ihu gbasa onye azụ ya wụ na gịnị mere anyị enweghị ike tego ọnụ a ga-asị e na-eme ndị Igbo ndị ọzọ agbachi nkịtị a na-eme ndị gbarị ndị ọzọ agbachi nkịtị o ruola n'ụ mgbe ihe kpatara ya bụ na onye ọbụla na-azọzi isi ya ịma na ahịa su mgbe ahụ ihe a nọ na-adụ kpụrụkpụrụ asị otu onye na-ahụ ya si ihe ị na-abịanụ bikonụ ka anyị nụ ihe anyị ga-eme gbochie ya ka ọ ghara imebi obodo asị gị mechie dị anyị mechiekwala ọnụ ihe ọ karịchara gị ọsọ naanị gị nọ n'ahịa mana mgbe ahịa suru oke n'ọsọ ngwere n'ụzọ onwe ozi onye ma onye a ga-azọ maka na ile anya ị na-ekwu okwu ide ihe na-eme ebe a George Floyd ejiri mere iwu ihe kpasara kpatara njegharị iwe na mba ụwa niile George Floyd egburu olee ihe dị iche ya na nwaanyị elere e na Abuja jide gburu ya isi were isi ya gagharịa njegharị na Abuja rukwa echi onwebụ otu n'ime onye akpụrụ mkpọrọ olee ihe dị iche ya na Gideon akalụka a sị naanị ihe o mere wụ na nwunye ya werela koran dọkara adọka mpempe akwụkwọ koran dọkara adọka gị hichaa nwa ya ike ka ejiri gburu ya isi ọwụ Sanusia a na-ekwu okwu ya ogbu na-eme ka ezigbo mmadụ so ndị jere njegharị wa gburu isi ya konye ya n'osisi buru ya jee njegharị na Kano olee ihe dị iche na ya olee ihe dị iche ndị ụkọchukwu abụọ na ndị mmadụ jere ikpe ekpere ọgbara ha gbagburu gịnị mere anyị enweghị ike eji njegharị iwe ihe asịghịkwa m na ọrịghị mkpa ka ndị Naijiria na-eje njegharị iwe maka ihe na-eme na Amerịka isiokwu ka ị na-eje njegharị iwe na egburu onye ojii na Amerịka ọ dị mkpa mana ụmụnna gị ka a na-egbu kwa ụbọchị oge ndị Fulani jirila olufale mmadụ dimkpa gbara ọkpụrụkpụ ka olufale gịnị ka ndị ụmụnne anyị ndị Yoruba mere onwe ihe awụ ihe na-agbawa m obi mgbe ọbụla anyị na-ekwu ikwu ihe gbasara Naịjirịa kọpị and paste ihe ọbụla anyị hụrụ ndị ọzọ mere anyị na-eme ka atụrụ nụrụ na ibe ya mụọ na nwa anyị eje mụọ nke isi n'aka ha aka ọ dị mkpa na anyị ga-esonye na-ekwu okwu ihe gbasara uh, human rights ihe ruru onye ma o mere na Amerịka ma o mere na Naịjirịa mana gịnị mere ọ ga-eji awụ mgbe o mere na nke Naịjirịa ka anyị ga-eji nke o mere na mba Amerịka anyị eteta ụra mana kwa ụbọchị ka anyị kụkpa okwu n'ọnụ ugbu a ama m na eleghị anya mmepe fem ugbu m aga m enweta oji ndị nọ na field field office ga-enye mmadụ ole gburula taa n'ugwu n'ugwu Naijiria n'obodo ugwu ọ ya bụ isiokwu ilekwe n'anya asị ilekata ike agwụ maka ihe a Austin kwuru ma ụkọchukwu ọkaigbo kwuru lebadala ya anya anyị kpọrọ onwe anyị otu obodo kama ileruo ya anya ihe jikọtara naijiria ọnụ bụ mmegbu a na-emegbu ndị Igbo enweghị otu ọzọ ị ga-echi lee ekwubuole ya anyị ekwubuole ya mbụ na nkata a na-akpa ọdịmma ndị Naịjirịa bụ maka ndị Igbo ebe ọbụla ị gara Naịjirịa enwere ndị Igbo ịba luxury bọs n'Enugu ma ọ na Ọnịcha si na na-agbago ugwu bọs buo gị buo gị buo gị kwụsị unu gbadata ka unu rie nri onye na-eri onye na-eshi nri nwaanyị onye Igbo ndị na-asara ya efere ndị na-erezi sịga na ụmụ ihe a wụrụ ndị nwe obodo mana ndị na-akpọta ndị bọs ka erie nri bụ ndị Igbo ịgbagoruo Kaduna Kano Sokoto ebe ọbụla ị nọ ele ndị na-azụ ahịa ele ndị na-emeji obodo ndị Igbo ihe mebie ele ndị e ga-ebu ụzọ gbu ndị Igbo ile anya mgbe tupu alụ agha Biafra e nwere anya ụfụ ebe ndị Igbo nọ kama na ihe dị iche mgbe ahụ wụ na Igbo nwere mmadụ maka na ana m echeta akụkọ akọrọ mgbe e gburu Igbo na Kano ndị Igbo nọ na n'ụlọ akwado baa moto gaa Kano gajụọ ase ka a jụchara ase ahụ ihe adajụọ agha Biafra alụrụ, enweghị onye erukwe taa rukwe echi ee a na-ajụ ọdịmma na-alụrụ agha ọdịmma ma alụghị agha emere nke enweghị onye ga-emeghe ọnụ ya si na Igbo akpaghị ike na agha Biafra lụrụ kedu ihe dị iche ihe dị iche nọ na-ewu na ndị ndị enyere e, e ọchịchị n'aka mgbe ahụ ghọtara ọnọdụ ọchịchị enyere ha akpọ ndị ma ihe e na-emeju obodo ọ na ọ kama uche nọ ihe dị iche ugbu a wụ na ndị niile itinyeziri bụ ndị na-elekwa na-elekọta ihe ndị Igbo ha niile e, ịgwọ amami ga-agụtakwa mmadụ atọ obi ha nọ n'ihe asị ha rụọ ndị ọzọ wụzi odibo ka ha na-agba mgbe anyị na-ekwu okwu ịgba odibo mgbe mmadụ gaziri kpọrọ onwe mee onwe ya odibo tupu asị ya bịa gbawa odibo o wepụtala onwe ezi aga m agba ịhụ na nsogbu ụdị maka na ọ ya awụzi Igbo enwere taa ama m na oge na-aga ma ana m eche eh, eh, tupu ekwucha taa maka ama m na anụla na ndị sọdan Cameroon ndị Ambazonia ọgụ ha na ha enwele isi ele anya tupu akpacha nkata ka anyị tụnye ọnụ ledala elee ihe mere Igbo ji bido 1967 ka anyị nwere onwe ka enwere onwe ka enwere onwe anyị nọ na 2020 aka na-asụ bekee ndị agbata obi anyị adịkwana ha mmadụ ole gịnị ka ha nwere lekwe ka ha ga-ebu ụzọ gbabiri nwere onwe ha Igbo ajụjụ ọ dị mma maazị Ọbasi ikwuru nke ọma alaka ife ikwuru tọrọ m ụtọ maka ife ma achọ ka anyị kwuo tupu anyị ebirie wee sị ndị be anyị atụ ụtụwa akpụkpa dị n'ajị onye ya ji agbara ọtọ anyị ma ka ifera na-eme Igbo mana kedu ife Igbo na-eme kedu ka a ga-esi wee kwụọ nya bụ nwaanyị ukwu wa kedu ife anyị kwesịrị imebe ka ọ ghara ịbụ sọsọ ngagharị iwe ka ọ ghara ịbụ kwa ụbọchị egbukwa anyị asị na omekwa ọzọ maka na ya bụ ife ọjọọ agbaa n'ahụ o ozi ka anyị bụ mmeri ya mere omenala kedu ka anyị ga-esi ka ndị Igbo wee debe onwe anyị n'ọdọdụ ọ ga-abụ ọ bụrụ na ya bụ ife enwere isi ka a na-arụtụ aka na onwekwanụ mgbe ndị Igbo na-achọ inwere onwe ha dịka a na-ekwu kịta maka ndị Ambazonia kedu ka ya bụ ife ga-esi wee gaa ọ ndị Igbo ka ọ dịrị ka ndị Igbo na ndị na-afụ mmegbu ha kọọ ndị anọ n'isi ndị na-afụ maka ọchịchị obodo gafelu mba Naijiria dịka ECOWAS maọbụ AU maọbụ United Nations kedu ndị ọ dịrị karịa maazị uh, ụkọchukwu e, e, ọ dịrị ndị Igbo n'ihi na nyanwụ mmiri dọọ na-eju mmiri dọọ eju nwa nkịta n'ihi na asị na onye ekpughị na ya nọ ya ma isi na ịnọ ya enwe onye ga-agwa gị na ịnọ ya ihe gbasara onwere na ọtụtụ ebe agbakọ ndị dị iche iche akpọrọla m si m bịa kwuo okwu nke ikpeazụ nke a nwanne gị nwoke kris m haziri n'izu ole ma ole gara aga ọdịmma ndị Igbo ka a ka na-ekwu okwu ya enwebeghị ihe ọbụla a na-asị ndị mmadụ ka anyị weta na echiche ghọta ka ihe ụwa si aga onye bata na WhatsApp ọ nọrọ mmadụ niile onye ọkparịa ha okwuo ihe na ya n'isi izu ole ma ole gara aga o nwere mgbe anyị kwuru okwu m rụtụrụ ihe aka ejiri m ihe gbasara istimo nye ọmụmaatụ kedu ihe kedu otu istimo siri bido wee nwee ike ruo ebe ha ruru bịa nwere onwe ha site na mba Indonesia kedu ka ndị Bangladesh jiri nwere onwe ha site na mba Pakistan kedu otu saut Sudan isiri nwere onwe ha site na mba Sudan kedu ka Eritrea siri nwere onwe ha wepụta onwe ha site na mba Ethiopia kedu maka Djibouti kedu maka Somaliland maka a na-ekwu ihe ọ dịkasị ife ọsọ naanị ndị Igbo wu ndị ihe a na-ara ahụ ma ọ bụ naanị ndị Igbo agwụla ndị na-achọ ka ha nwere onwe ha ịbịa na ma ọbụla dị n'Afrịka anyị anyị ahụ na South anyị ahụ na Eritrea anyị ahụ na South Sudan anaghị ekwulu okwu ka anọ na ya na ugbu a maazị Jacobs ana anyị ihe gbasara Ambazonia agwala ndị agha ụsụ ndị agha Cameroon si ha apụtanụ nye na ohere kedu ihe ha na-eme obodo ndị a niile na-eme anyị na-anaghị eme otu ihe nọ na ya anyị ka na-ekwu okwu na-aba mba maka na ike otu onye maka asị gị ọ oh, Winston Churchill onye si in the game of global affairs There's no permanent friend, there's no permanent enemy, there's only a mm. permanent interest. Ka ahụ otu nke ọzọ awụrụ na onye na-amaghị onye egbu ya etobeghị ị kwesịrị ị na-eme ihe lee ihe dị na Yesu Kristi gwara anyị akwụkwọ nsọ ọ kedu nwoke onye eze na-eji ibu agha na-anaghị epu ụzọ ihe o nwere wu ụsụ ndị agha puku iri na epu ụzọ lee onwe ya anya nyochaa onwe ya mara ma ụsụ ndị agha o nwere ọ ga-ezuru ya iji lee onye nke nwere ụsụ ndị agha puku iri ise lụsị ha ọgụ nwee mmeri ọsị ọ bụrụ na ilechaa anya ị ga-enwe mmeri ya ọ naghị asị ka ya jee mhm. kedu onye na-ebido ịrụ ụlọ na-anaghị ebugodi ụzọ duo oche chie echiche jụọ onwe gị ma ihe ị nwere ọ ga-ezuru gị blọk ị ọ ga-ezukwe ọ ga-ezuru gị ịrụ ụlọ ka ọ ghara iwu na ịbịa ị ga-arụ kata ndị mmadụ achịwa gị emu mhm. ihe na-eme anyị bụ na kemgbe anyị echebeghị echiche ajụrụ m ajụjụ m jụrụ mgbe m na-enye na-ekwu okwu n'ọgbakọrọ maazị Chris ịkpọrọ maka ọdịmma ndị Igbo ajụrụ m si Igbo olee ihe anyị chọrọ ka ahụ nke mbụ nke abụọ ihe anyị chọrọ olee otu anyị si chọọ ya olee ụzọ anyị ga-esi wee nweta ya ihe na-eme anyị bụ na mgbe ụfọdụ anyị kwube anyị ma ihe anyị chọrọ mana amaghị otu anyị si chọọ ya mgbe ụfọdụ anyị ma otu anyị si chọọ ya mana anyị achọghị ka anyị amaghị ka anyị ga-esi nweta anyị akpụbeghịkwa na elele ịnọ n'elu ya ị nweghị ike ịnọ na WhatsApp na-aba mba onwe onye na-anụ olu gị onye bụ onye isi United Nations anaghị anụ olu gị ị gị bịa na Facebook gị na-amakpo onwe onye na-anụ olu gị gị were onyonyo ga-ese onwe gị gị tinye na WhatsApp a na-ezikasa ya ebe niile nweghị onye ma ihe ịkọga mana anyị nwere ndị gbara ọkpụrụkpụ ndị nwere ike rụrụ ozi igwe kpọọ mmadụ ole ma ole ebido lebawa ihe ndị anya mhm. anyị amara ndị ga-adọrọ anyị ukwu marakwanụ ele ihe ndị ahụ ga-adọrọ anyị ukwu olee ihe ha chọrọ anyị ga-enwe ike inye ha ihe ha chọrọ ka ha nwee ike ka ha nwekwana ike nyere anyị aka anyị enweta ihe anyị chọrọ aka n'ikwe aka ebe aka ebe akwa aka nri akwa aka ebe aka ebe akwa aka nri anaghị eji mba na oke ịsụ oyibo enweta ihe ọwụ asị o ruru otu mgbe asị nne na nna akịrị na awọ anwụọ ụmụ anụmanụ achọ onye ga-abụrụ ha eze Akpọ akịrị sị olee ihe iji abụrụ anyị eze akịrị si n'ọwụ tụm n'ọhịa tụm n'ụzọ ụmụ anụmanụ si mba anyị achọghị tụm n'ọhịa tụm n'ụzọ akpọọ awọ sị olee ihe iji abụrụ anyị eze awọ si n'ọwụ adaruo ala erie nka ọhịa ji abụrụ eze ọkọ ha nọ maazị ọbasi nyawa okwu eruwela na ngwụcha maka ife a na-ekwu ka nkụ mana a ga adewe ụfọdụ ka ọ dịla ụbọchị ọzọ o nwere okwu mmechi ife ibu n'obi ị ga-achọ ka ndị na-ege anyị ntị na-atụle wee lukwa oge ọzọ okwu mmechi awụghụ ihe ibu n'obi n'ihi na o teela ebu were n'obi ihe m ga na-ayọzi ugbu a bụ ebe bụla mmadụ nọ ya tinye anya na elee onye ebe Igbo ga-anọ n'afọ iri ma afọ iri abụọ na-abịa anyị anaghị agbazi mgba maka onwe anyị maka oru ole mgbe a ga-agbazi mgba maka ụmụazị anyị ee ihe nọ na ya bụ na anyị niile ute na-agbagharị enwebụ onye zọtara ala oru ole mgbe a ga-alaghachite ka azọta ala ọghara zọtazie ala e, ekwuwe okwu ute ya bụ na ana m ayọ onye ọbụla na-ege ntị ọ bụghị igecha gị lakpuo igecha ọ bụrụ isi anyị na anyị kwutere ma ya hụ tinye na Facebook anyị ga-anụ ka nkata a na-aga n'ihi na o ruole mgbe ndị ma ihe ga-ebido gbawa izu e, igbu ezigbo izu ele ihe a ga-eme ala Igbo ndewo maazị ụkọchukwu nwere ihe ọzọ e, ihe m ga-atụnye n'ọnụ etinyekwu n'ime ya wụ na ihe a maazị ọbasi kwuru dị mkpa onye ọbụla na-eche echiche oruola ụla ma anyị ga-agbawa izu a gbaa ya dịka ndị maara ihe tụkọta isi tụkọta ọnụ na-eche echiche maka na asị isi abụọ zuru oke ka otu isi mma mana isi onwe anyị nwee isi iri bụ isi gbaragharaghara isi onye ọbụla isi iri a na-agbagara gharaghara onweghị ha ebe anyị ji azụ eche onweghị ha anyị ga-enweta na enweghị anyị ga-echepụta o ruola ma anyị ga-abịa chegharịa echiche mara ihe anyị ga-eme maka ọdịmma anyị ndị be anyị ọkwa ikoro ọgwụ ka ọrụ anyị n'ọnụ na mgbede a dịka ndị mụ na ha ka kpara obubo a kwu. onye ọgọdọ dị mma n'ukwu adịghị mma ịgba ọtọ ya mere ndị Igbo Igbo amaka ka ghara ichizi onwe anyị ifere ngagharị iwe dị mkpa mana kedu ihe ị ga-eme kedu ihe ị chọrọ ka ị ka isi chọọ ya ọgwụkwọ ka ọ raị n'ọnụ ka Chineke mezie okwu birinụ ka chifo